isiokwu a na-amụ amụ nke iri atọ na otu a ga-amụ isiokwu a n'izu malitere na Septemba 25 ruo Ọktoba 1 guzosie n'ike kwụrụ chịm amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ụmụnna m hụrụ n'anya guzosie n'ike kwụrụ chịm ndị Kọrentị nke mbụ isi iri na ise amaokwu iri ise na asatọ abụ nke otu narị na iri abụọ na abụọ ka anyị guzosie ike kwụrụ chim ihe isiokwu a na-ekwu kemgbe oge Adam na Iv, ihe Setan na-eme ka ndị mmadụ kweta bụ na ha kwesịrị iji aka ha na-ekpebiri onwe ha ihe bụ ihe ọma na ihe ọjọọ ọ chọrọ ka anyị na-eche otu ahụ gbasara iwu Jehova na ntụziaka ndị nzukọ ya na-enye anyị isiokwu a ga-enyere anyị aka ịmụrụ anya ka anyị ghara iji aka anyị na-ekpebi ihe bụ ihe ọma na ihe ọjọọ nke bụkwa ihe ụwa Setan na-akwado ọ ga-enyekwara anyị aka ikpebisi ike irubere Jehova isi mgbe niile paragrafụ nke mbụ na nke abụọ ajụjụ olee otu onye Kraịst si dịrị ka ụlọ elu dị ezigbo elu n'afọ 1978 a rụrụ ụlọ elu dị okpukpe iri isii na Tokyo dị na Japan ndị mmadụ nọ na-eche otu ụlọ elu ahụ ga-esi kwụrụ na-enweghị ihe meri ya n'ihi na ala ọma jijiji na-emekarị n'obodo ahụ olee ihe mere na ụlọ elu ahụ adaghị ọ bụ n'ihi na ndị nụrụ ya rụrụ ya ka o sie ike ha rụkwara otu ọ ga-abụ ala ọma jijiji mee ụlọ ha rọgharịtụ ka ọ ghara ịda ndị kraịst dị ka ụlọ elu ahụ olee otu ha si dịrị ka ya onye kraịst kwesịrị ị na-akwụsị ike n'ezi ihe mana e oge ọ ga-eru ya egosi na ọ naghị esi ọnwụ abịa n'ihe gbasara iwu jehova onye kraịst kwesịrị ịkwụrụ chịm kpebisie ike irubere ya isi ndị kọrentị nke mbụ isi iri na ise amaokwu iri ise na asatọ sịrị n'ihi ya ụmụnna m hụrụ n'anya guzosie n'ike kwụrụnụ chịm nwekwa na ọtụtụ ihe unu na-arụ mgbe niile n'ọrụ nwe anyị ebe unu ma na ọrụ onyenwe anyị unu na-arụsi ike abụghị na nkịtị ọ na-eji obi ya niile erube isi ọ naghịkwa ekwe eme ihe na-adịghị mma ma onye kraịst kwesịrị ị na-ele ihe anya otu kwesịrị ekwesị ya bụ ikwe ka eme ihe otu ndị ọzọ chọrọ mgbe ọbụla o kwesịrị ime otu ahụ ma ọ bụ mgbe o kwuru omume James isi atọ amaokwu iri na asaa onye Kraịst na-eme otu a agaghị na-emefu ihe oke ọ gaghị na-ejisi ihe aka ike mgbe niile ma ọ bụ na-ekweta ka onye ọbụla mewe otu sọrọ ya n'isiokwu a anyị ga-eleba anya n'otu anyị nwere ike isi kwụsị ike anyị ga-achọpụtakwa ụzọ ise setan si agbalị ime ka anyị ghara irubere Jehova isi nakwa ihe anyị ga-eme ka ọ ghara inweta anyị Olee otu anyị ga-esi na-eguzosi ike? Paragrafụ nke atọ ajụjụ olee iwu onye kachanụ na-enye anyị iwu nyere anyị n'ọrụ ndị ozi isi iri na ise amaokwu iri abụọ na asatọ na iri abụọ na itoolu Jehova bụ onye kachanụ na-enye anyị iwu na-enye ndị iwu ndị doro anya ha ga-edebe dịka ihe atụ n'oge ndị ozi Jizọs otu na-achị isi kwuru ihe atọ ndị Kraịst ga-eme iji guzosi ike nke mbụ ha ga-ezere ikpere arụsị na-efekwa naanị Jehova nke abụọ ha ga na-erubere iwu Jehova nyere gbasara ọbara isi na nke atọ ha ga-erubere iwu Baịbụl nyere ka anyị zere ịkwa ike isi ọrụ ndị ozi isi iri na isamokwu iri abụọ na asatọ na iri abụọ na itoolu sịrị mmụọ nsọ enyerela anyị aka ikpebi na agaghị ebu unu ibu arụ ma ewezụga ihe ndị a dị mkpa ka unu ji ihe ọ bụla gbasara ikpere arụsị ghara iri ọbara ghara iri anụ anyagburu anyagbu gharakwa ịkwa iko ọ bụrụ na unu elezi anya ajụ ihe ndị a ọ ga-adịrị unu mma nọrọnụ nke ọma olee otú ndị kraịst ga-esi na-erubere jehova isi n'ihe atọ ndị a taa paragrafụ nke anọ ajụjụ olee otú anyị si efe naanị jehova anyị na-ezere ikpere arụsị na-efekwa naanị jehova jehova nyere ndị izrel iwu ka ha na-efe naanị ya mgbe ekwensu nwụrụ jizọs ọnwụnwa jizọs mere ka o doo anya na ọ bụ naanị jehova ka anyị kwesịrị ife n'ihi ya anyị anaghị efe ihe a kpụrụ akpụ anyị anaghịkwa ewere ndị mmadụ ka ha bụ chi ma ha bụ ndị isi okpukpe ndị ọchịchị ma ọ bụ ndị ama ama n'egwuregwu anyị na-eji obi anyị niile akwado jehova ma na-efe naanị onye kere ihe niile mkpughe isi anọ amaokwu iri na otu sịrị jehova chineke anyị onye dị ike iru eru ka ndị niile too gị ma sọpụrụ gị n'ihi na ọ bụ gị kere ihe niile ọ bụ n'ihi uche gị ka ha ji dịrị ọ bụkwa ya mere iji kee ha paragrafụ nke ise ajụjụ gịnị mere anyị ji erubere iwu Jehova nyere gbasara ndụ na ọbara isi anyị na-erubere iwu Jehova nyere gbasara ndụ na ọbara isi maka gịnị ọ bụ n'ihi na Jehova kwuru na ọbara na-anọchi anya ndụ ndụ bụkwa na onyinye dị ezigbo mkpa o nyere anyị mgbe mbụ Chineke kwere ka ụmụ mmadụ riwe anụ o nyere ha iwu ka ha ghara iri ọbara ya o kwughachikwara ihe a mgbe ọ na-enye ụmụ Izrel iwu Mosis o mekwara ka otu na-achị isi n'oge ndị ozi kwuo na ndị Kraịst niile kwesịrị izere iri ọbara ọrụ ndị ozi isi iri na ise amaokwu iri abụọ na asatọ na iri abụọ na itoolu anyị na-erubere iwu a isi mgbe anyị na-ekpebi otu a ga-esi gwa anyị ihe ede n'ala ala peji sịrị ịchọọ ịmatakwa otu onye kraịst ga-esi na-erubere iwu jehova nyere gbasara ọbara isi gụọ isi nke iri atọ na itoolu n'akwụkwọ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke isii ajụjụ olee mba anyị ga-agba ka anyị nwee ike irubere iwu jehova nyere gbasara mmekọahụ isi anyị na-erubere iwu jehova nyere gbasara mmekọahụ isi pọl onye ozi nyere anyị ndụmọdụ ka anyị mee ka ahụ anyị nwụọ ya bụ ka anyị gbaa ezigbo mbọ wepụ ọchịchị ọbụla na-adịghị mma n'obi anyị anyị anaghị ele ma ọ bụ na-eme ihe ọbụla ga-eme ka anyị kwụ iko ọ bụrụ na ọnwụnwa bịara anyị ihe anyị na-eme ozugbo bụ ịjụ echiche ma ọ bụ omume ọbụla nwere ike ime ka anyị na Jehova ghara ịdị na mma paragrafụ nke asaa ajụjụ gịnị ka anyị kwesịrị ikpebi ime maka gịnị Jehova chọrọ ka anyị jiri obi anyị na-erubere ya isi ndị Rom isi isii amaokwu iri na asaa iwu ọ na-enye anyị na-abụ maka ọdịmma anyị mgbe niile anyị agaghịkwa agbanwele iwu ya anyị na-eme ike anyị niile ime Jehova obi ụtọ anyị na-emekwa ka otu ọbụ abụ sịrị ekpebiela m na m ga na-eso ntụziaka gị mgbe niile sogide ya ruo n'isi abụọ ma nke otu narị na iri na itoolu amaokwu nke otu narị na iri na abụọ ma Setan ga-agba mbọ ka anyị ghara ime ihe anyị kpebiri ime olee ụzọ ndị ọ na-esi eme ya olee otu setan si agba mbọ ka anyị ghara ime ihe anyị kpebiri ime paragrafụ nke asatọ ajụjụ olee otu setan na-esi agbalị iji mkpagbu eme ka anyị ghara ime ihe anyị kpebiri ime mkpagbu setan na-eme ka ndị mmadụ kụọ anyị ihe ma ọ bụ na-enye anyị nsogbu ka anyị ghara ime ihe anyị kpebiri ime ebumnobi ya bụ iri anyị ya bụ ime ka anyị na Jehova ghara ịdị na mma Pita nke mbụ isi ise amaokwu asatọ e yiri ndị kraịst n'oge ndị ozi egwu kụọ ha ihe gbuokwa ha n'ihi na ha kpebisiri ike ime ihe chineke chọrọ setan ka na-akpagbu anyị taa ihe gosiri na ọ na-akpagbu anyị taa bụ otu esi emekpa ụmụnne anyị ọnụ na rọshia nakwa n'obodo ndị ọzọ nakwa otu ndị iro anyị na-esi emegide ụmụnne anyị n'otu n'otu paragrafụ nke itoolu ajụjụ mee ihe atụ gosiri na anyị e kwesịrị ịkpachara anya maka aghụghọ ekwensu aghụghọ ọ bụghị naanị mkpagbu ka Setan na-eji alụso anyị ọgụ ọ na-ejikwa aghụghọ ndị Efesọs isi isii amaokwu iri na otu dịka ihe atụ e nwere otu nwanna aha ya bụ Bob ọ gara ụlọ ọgwụ n'ihi na a chọrọ ịwa ya ahụ ọ gwara ndị dọkịta na enweghị ihe ọ bụla ga-eme ka o kwe ka amịnye ya ọbara dọkịta ga-awa ya ahụ ahụ kwuru na ya ga-eme ihe o kwuru ma n'abalị ga-apụta ụbọchị a ga-awa ya ahụ dọkịta ọzọ bịara mgbe ndị ezinụlọ nwanna Bob lachara ọ gwara nwanna Bob na ha ga-agba mbọ ka a ghara iminye ya ọbara mana na a ga-edosa ọbara adịghị ama ama ya bụrụ na a ga-emecha chọọ ya ọ ga-abụ na dọkịta ahụ chere na nwanna Bob ga-agbanwe obi ya ma ọ bụrụ na ọ hụghị ndị ezinụlọ ya mana nwanna Bob guzosiri ike o kwuru na enweghị ihe ọ bụla ga-eme ka o kwe ka a mịnye ya ọbara paragrafụ nke iri ajụjụ olee ihe mere echiche mmadụ ji dị njọ echiche mmadụ ọ bụrụ na anyị a na-ele ihe anya otu ndị mmadụ si ele ya anyị nwere ike ị na-eleghara Jehova na iwu ya anya ndị kọrentị nke mbụ isi atọ amaokwu iri na itoolu na iri abụọ sịrị n'ihi na amamihe ụwa a bụ ihe nzuzu n'anya Chineke maka na edere sị ọ na-eme ka ọnya ndị ma ihe siri ma ha edekwara sị Jehova mana ihe ndị ma ihe na-atụgharị n'uche bụ ihe efu amamihe ụwa a na-emekarị ka ndị mmadụ na-enupụrụ Jehova isi ụfọdụ ndị Kraịst nọ na Pagamọm na Tayataira malitere iwere ikpere arụsị na omume rụrụ arụ otu ndị obodo ha si were ya Jizọs baara ọgbakọ abụọ ahụ ezigbo mba maka otu ha si na-agbachi ndị na-eme omume rụrụ arụ nkịtị taa a na-enye anyị nsogbu ka anyị lewe ihe anya otu na-ekwesịghị ekwesị ndị ezinụlọ anyị na ndị enyi anyị nwere ike ị na-agwa anyị na anyị na-eme oke ezi omume ma ọ bụkwa na anyị kwesịrị imebi iwu Jehova dịka ihe atụ ha nwere ike ị na-ekwu na ime omume rụrụ arụ adịghị njọ nakwa na ihe Baịbụl kwuru gbasara mmekọahụ enweghịzi isi taa paragrafụ nke iri na otu ajụjụ gịnị ka anyị kwesịrị izere n'agbanyeghị na anyị guzosiri ike mgbe ụfọdụ anyị nwere ike ichewa na Jehova anaghị enye anyị iwu ndị doro anya anyị nwere ike chọwa ị na-eme ihe karịrị ihe ederede ndị kọrentị nke mbụ isi anọ amaokwu isii ọ bụ ihe a ka ndị isi okpukpe n'oge Jizọs mere ha na-eji aka ha tụkwasị iwu nke ha na iwu moses si otu ahụ na-ebo ndị mmadụ ibu arụ Jehova na-esi n'okwu ya nakwa na nzukọ ya enye anyị ntụziaka doro anya o nweghị ihe ọ bụla kwesịrị ime ka anyị jiri aka anyị tinye ihe na ntụziaka ọ na-enye anyị n'ihi ya anyị anaghị eji aka anyị eme iwu n'elu iwu ndị nke e nyere na Baịbụl ma ọ bụ gwa ụmụnna anyị ihe ha ga-eme n'ihe mmadụ ga-eji aka ya ekpebiri onwe ya paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu Setan si eji ihe ndị na-abụghị eziokwu eduhie ndị mmadụ ihe ndị na-abụghị eziokwu Setan na-eji ihe ndị na-abụghị eziokwu nakwa otu ụwa si ele ihe anya eduhie ndị mmadụ na-emekwa ka ha ghara ịdị n'otu ndị kọlọs isi abụọ amaokwu asatọ n'oge ndị ozi ihe ndị so n'ihe ndị a bụ ihe ndị mmadụ chere ya bụ ihe ndị na-esighị n'akwụkwọ nsọ ndị Juu na-akụzi nakwa ịkụzi na ndị Kraịst kwesịrị ị na-edebe iwu Mosis ihe ndị a abụghị eziokwu n'ihi na ha na-eme ka uche ndị mmadụ pụọ n'ebe Jehova nọ bụ onye amamihe si n'aka taa ekwensu na-eji ịntanetị nakwa ebe ndị a na-agbasa ozi agbasa ihe ndị na-abụghị eziokwu si n'aka ndị ọchịchị ụdị ihe a mere n'oge e nwere ọrịa coronavirus ihe edere n'ala ala peji sịrị gaa na jw.org gụọ isiokwu bụ ekwela ka e jiri akụkọ ụgha duhie gị ihe edere n'ala ala peji akwụla. ndị ama Jehova ndị gere ntị na ntụziaka si na nzukọ Jehova anọghị na-echegbu onwe ha otu ahụ ndị gere ntị n'ihe ndị a na-abụghị eziokwu nọ na-echegbu onwe ha paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe mere anyị kwesịrị iji kpachara anya maka ihe ndị nwere ike imegharị anyị anya ihe ndị nwere ike imegharị anyị anya anyị ekwesịghị ikwe ka uche anyị pụọ n'ihe ndị ka mkpa ndị Filipa isi mbụ amaokwu itoolu na nke iri ihe ndị nwere ike imegharị anyị anya nwere ike iwekwuru oge na ike anyị ga-eji eme ihe ndị bara uru ihe ndị a na-eme na ndụ dị ka iri ihe ịṅụ ihe ikpori ndụ na ịrụ ọrụ nwere ike imegharị anyị anya ma ọ bụrụ na anyị ekwe ka ha ghọọ ihe ndị kacha anyị mkpa ihe ọzọ bụ na kwa ụbọchị anyị na-anụ akụkọ gbasara ngagharị iwe na esemokwu ndọrọ ndọrọ ọchịchị anyị ekwesịghị ikwe ka ihe ndị mmadụ na-ekwu gbasara ha megharịa anyị anya ma ọ bụghị ya anyị nwere ike bido na-akwado otu ndị n'obi anyị setan na-eji ihe ndị a niile anyị kwuru gbasara ha agbalị ka anyị ghara ime ihe anyị kpebisiri ike ime ya bụ ime ihe ziri ezi ka anyị lee ihe anyị ga-eme ka ọ ghara iji ihe ndị enweta anyị anyị eguzosiekwu ike olee otu anyị ga-esi na-eguzosi ike paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu ihe ga-enyere anyị aka ị akwado Jehova na-echeta ihe mere iji nyefee Jehova onwe gị ma mee baptizim ihe mere iji mee ihe ndị ahụ bụ na ị chọrọ ị na-akwado Jehova cheta ihe nyere gị aka ka obi sie gị ike na ịmatala eziokwu ị mụtara gbasara Jehova mụta ịhụ ya n'anya na ịkwanyere ya ùgwù ebe ọ bụ nna gị nke eluigwe ị bịara nwee ezigbo okwukwe ya emee ka ị chegharịa ị hapụrụ ihe ndị na-adịghị mma ị na-eme ma na-ebi ndụ otu Chineke chọrọ obi bịara ruo gị ala mgbe ị chọpụtara na Jehova agbagharala gị ị gawara ọmụmụ ihe ndị Kraịst malitekwa ịgwa ndị ọzọ ihe ndị magburu onwe ha ị na-amụta ịbụzi onye Kraịst nyefere Jehova onwe ya ma mee baptizim ugbu a ị na-agazi ije n'ụzọ na-eduga na ndụ kpebisiekwa ike na ị gaghị ahapụ ya paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe mere ịmụ ihe na-etụgharị uche ji dị ezigbo mkpa na-amụ okwu Chineke na-atụgharịkwa uche na ya osisi ga-esi ezigbo ike ma ọ bụrụ na ọ gbanyesịrị mgbọrọgwụ ike n'ala anyị nwa ga-eguzosikwa ike ma ọ bụrụ na okwukwe anyị agbanyesị mgbọrọgwụ ike n'okwu Chineke ka osisi na-eto mgbọrọgwụ ya ga na-abakwu n'ime ala ma na-agbasakwu ọ bụrụ na anyị a na-amụ okwu Chineke ma na-atụgharị uche na ya okwukwe anyị ga-esikwa ike obi a na-esikwa anyị ike na otu Jehova si eme ihe kacha mma chee gbasara otu ntụziaka Jehova nyere ndị ya n'oge gara aga iwu ya nakwa nchebe o chebere ha si nyere ha aka dịka ihe atụ mgbe otu mmụọ ozi na-atụ ụlọ nsọ na ọhụ Ezikiel ọhụrụ, Ezikiel leruru anya nke ọma ọhụ ahụ mere ka obi sikwuo Ezikiel ike anyị sikwa ya mụta ọtụtụ ihe bara uru gbasara otu anyị ga-esi na-edebe iwu Jehova ma na-efe ya otu ọ chọrọ ihe edere n'ala ala peji sịrị ịchọ e ịmatakwu gbasara ọhụụ Ezikiel gụọ isi nke iri na atọ na nke iri na anọ n'akwụkwọ amaliteghachila ife Jehova ezigbo ofufe ihe edere n'ala ala peji agwụla anyị nwa na-eritekwa uru ma ọ bụrụ na anyị a na-ewepụta oge na-amụ gbasara ihe ndị miri emi dị n'okwu Chineke ma na-echebara ha echiche paragrafụ nke iri na isii ajụjụ olee uru nwanna Bob ritere maka na obi siri ya ike mee ka obi sie gị ike eze David kwuru na ọ gaghị akwụsị ịhụ Jehova n'anya ọ sịrị obi siri m ike Chineke abụọ ma nke iri ise na asaa amaokwu asaa anyị nwekwara ike ime ka obi sie anyị ike anyị ejiri obi anyị niile tụkwasị Jehova obi abụọ ma nke otu narị na iri na abụọ amaokwu asaa sịrị ọ gaghị atụ egwu akụkọ ọjọọ obi siri ya ike ọ tụkwasịrị Jehova obi legodo otu ihe a si nyere nwanna bọb anyị kwuburu okwu ya aka mgbe a gwara ya na a ga-edosa ọbara adịghị ama ama ya dị mkpa mgbe a na-awa ya ahụ o kwuru ozugbo na enweghịala ihe ọbụla mere ka ha chọọ iminye ya ọbara na ya ga-ahapụ ụlọ ọgwụ ahụ ozugbo nwanna bọb mechara sị o nweghị dị mgbe ihe m ga-eme mere m obi abụọ anọghịkwanụ m na-echegbu onwe m gbasara ihe nwere ike ime foto ndị eji kọwaa paragrafụ nke iri na anọ ruo na nke iri na asatọ nke mbụ ebe a na-arụ ụlọ elu dị ezigbo elu ntọala ya siri ezigbo ike nke abụọ ebe otu nwanna na-edejupụta kaadị DPA ya o mepere isi nke iri atọ na itoolu n'akwụkwọ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi ihe edere na foto ahụ sịrị echi ịkwụrụ ọchị m na-eche gbasara nnyefe inyefe Jehova onwe gị na baptizim e mere gị na-amụ okwu Chineke ma na-atụgharị uche na ya mee ka obi sie gị ike tụkwasịkwa Jehova obi paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụta n'aka nwanna Bob obi siri nwanna bọb ike n'ihi na o kpebiela ịkwụsị ike n'ebe Jehova nọ tupu di ya agawa ụlọ ọgwụ ihe mbụ nyere ya aka bụ na ọ chọsiri ike ime Jehova obi ụtọ nke abụọ bụ na o wepụtara oge mụọ ihe Baịbụl na akwụkwọ ndị anyị e ji amụ Baịbụl kwuru gbasara otu ndụ na ọbara si dị nsọ nke atọ abụrụ na obi siri ya ike na ime ihe Jehova kwuru ga-abara ya ezigbo uru obi nwekwara ike isi anyị ike n'agbanyeghị ụdị nsogbu bịara anyị foto ndị eji kọwaa paragrafụ nke iri na asaa nke mbụ ebe ụlọ elu ahụ dị na foto bụ ụzọ ka kwụchim ndị ọzọ adaa mgbe e nwere ọdachi nke abụọ ebe nwanne ahụ egosiburu dina n'ụlọ ọgwụ ya na dọkịta na-akparịta mgbe chi jiri ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na okwukwe anyị agbanyesie mgbọrọgwụ ike n'okwu Chineke anyị ga-eguzosi ike n'agbanyeghị ọnwụnwa ọ bụla nwere ike ịbịara anyị paragrafụ nke iri na asatọ ajụjụ olee otu akụkọ Berak si akụziri anyị tụkwasị Jehova obi tụkwasị Jehova obi legodo otu ihe si gaziere Berak n'ihi na ọ tụkwasịrị nduzi Jehova obi ọ bụ eziokwu na n'Izrel niile enweghị ebe a hụrụ ọta ma ọ bụ ube Jehova gwara ya ka ọ gaa lụso Sisera bụ ọchịagha ndị Kenan na ndị agha ya ji ezigbo ngwa agha ọgụ Debora bụ onye amụma nwaanyị gwara Berak ka ọ gaa n'ebe ala dị larịị gaa lụso Sisera na ụgbọ ịnyịnya ya dị narị itoolu ọgụ n'agbanyeghị na berak ma na ọ ga-esiri ndị Izrel ike imeri ndị agha ahụ n'ebe ahụ dị larịị o rubere isi ka ndị agha ahụ na-agbada n'ugwu tebụl Jehova mere ka nnukwu mmiri malite izo ụgbọ ịnyịnya Sisera tọrọ n'apịtị Jehova mekwara ka berak merie ha Jehova nwekwara ike ime ka anyị merie ma ọ bụrụ na anyị atụkwasị ya obi na-eme ihe ọbụla nzukọ ya gwara anyị mee ihe esere n'ihu ụlọ nche a ebe Berak na ndị agha ya ji obi ike na-achụsi Sera na ndị agha ya kpebisi ike ịna na-eguzosi ike n'ebe Jehova nọ paragrafụ nke iri na itoolu ajụjụ gịnị mere iji chọọ iguzosi ike n'ebe Jehova nọ anyị ga na-agbasi mbọ ike iguzosi ike n'ebe Jehova nọ ruo mgbe ebibiri ụwa ekwensu a ka anyị kpebisi ike na anyị agaghị ekwe ka mkpagbu aghụghọ ekwensu echiche mmadụ ihe ndị na-abụghị eziokwu na ihe ndị nwere ike imeghara anyị anya mee ka anyị hapụ Jehova kama ka anyị kwụrụ chịm na-efesi Jehova ike ghara ịkwụsị ịhụ ya n'anya na-erubekwara ya isi anyị kwesịkwara ịna ele ihe anya otu kwesịrị ekwesị n'isiokwu na-eso nke a anyị ga-ekwu otu Jehova na Jizọs si bụrụ ndị kacha ele ihe anya otu kwesịrị ekwesị gịnị ka ị ga-aza olee otu anyị ga-esi guzosi ike na-eme ihe Jehova kwuru olee ihe ndị Setan na-eji agbalị ime ka anyị ghara ime ihe anyị kpebiri ime olee ihe anọ anyị ga-eme ka anyị si ike n'ebe Jehova nọ abụ nke otu narị na iri abụọ na itoolu anyị ga na-atachi obi isiokwu agwụla